kedu ka unu mere aha m bụ Odoziakụ polin ihe anyị nweta taa bụ asụsụ Igbo Igbo language nke isiokwu anyị bụ mkparịta ụka isiokwu anyị bụ gịnị mkparịta ụka kwuo ya ọzọ mkparịta ụka mkparịta ụka bụ gịnị conversation na bekee m sị na ọ bụ gịnị conversation tupu anyị amalite ihe a ga enebe anya bụ anyị ga-akọwa mkparịta ụka that is your define conversation in Igbo then mara mmadụ onye na-eme gịnị akparịta ụka that is how many people that can do what converse or be in a conversation okay gịnị bụ mkparịta ụka mkparịta ụka bụ mgbe mmadụ abụọ maọbụ ọ karịa na-akpa nkata repeat after me mkparịta ụka bụ mgbe mmadụ abụọ ma ọ bụ karịa na-akpa nkata ngwa gụọ ya mkparịta ụka bụ mgbe mmadụ abụọ ma ọ bụ karịa na-akpa nkata anyị si na ọ bụ mmadụ abụọ ma ọ bụ gịnị karịa na-akpa nkata nke a pụtara na ofu onye enweghị ike ime gịnị ịkparịkata onwe ya nkata that means one person cannot just start and having a um, conversation with himself right When someone is having a conversation with himself alone, you look at the person like a mad person, right? Very good. So have a mother, but that is two or more people that can be in a conversation. Mkparịta ụka nwere ike bụrụ football, that is, it can be a conversation on a football match. o nwere ike bụrụ ihe gbasara you can talk about, discuss about or have a conversation about your school so ọtụtụ isiokwu ka a na-eji eme gịnị mkparịta ụka ọ dị mma ị ga-aga na klas dojo ebe ahụ ka ị ga-emere m ihe omume m ga-enye gị ka ọ dịbakwa mgbe ọzọ